special number two. obi nwa obi nwa obi nwa obi nwa nye kene m ijele m ji agba mgba nye kene m ijele m o ji agba mgba ọ bụrụ na mmadụ ijele mụ na-akpa ite nwoke na nwunye si na ya chọrọ ịlụ nwa ba nwunye nata n'ụlọ arọ na abụ arọ ịtọ ọmeta aka ebe ọ bụ mụ na ya akọrọ nwunye ya asị na obiakọ ka nna ya bịa ụlọ ijele ndị obodo bajiwee na-eche ofe nwafe oge gboo wee bunye obiakọ si na obiakọ ka na-ebuzi ya bụ ijele maka na oge gboo a ndị obiakọ ma azụ elu a ọ nwere ndị obodo ba na ba ga-eje ọa na ya n'ime n'ube anya jakob aka mmiri na nne ya ji akpọ nne ya si ọ na achọzi ịjụ ntu na wee nụ maka nne obi aka ụmụ ibe ụmụ ibe anyị ekene ụnụ anyị nwabụ ndị ndozi ọdịnala igbo anyị nwabụ ndị kwere n'ihe otu kwuru anyị si na ọ ga-adịrị unu na mma ebe ọ bụla ụlọ bụ ndị ndozi ọdịnala igbo na anyị nwabụ ndị nsọ ala ọ bụrụ na ị bụghị onye nsọ ala nwanne enweghị ihe iso anyị emego anyị nidighị gị anyị achọghọ ndị mere mere n'ihu gbampete n'azụ anyị chọrọ ndị aka ha kwụ ọtọ ndị kwere na nsọ ala igbo na ọ bụ omume nna nna anyị ha mere ka anyị chọrọ ime so ọ bụrụ na ọka agha obi na ịdị ọcha na-akwalite arụ isi ike na ọ ka ọ dị n'ime mmụọ ka ọ dị n'ife ọ bụghị ndị ga-eburu jizọs n'aka abalị ha bụrụ ndị ochi na ndị ama ndị ga-eburu mmeri n'aka abalị ha bụrụ oji abalị aga abalị agba aka mba anyị chọrọ ndị kwere n'ime mmụọ na eziokwu n'ala igbo ga-adịkwa mma ọzọ ọ bụghị ndị ewere aka nke a kwuo ekwuo ewere aka nke agọrọ agọrọ mba anyị chọrọ ndị kwere otu ahụ esi wee sị na obi akọ bụ onye ndị be ha nyere ijele because na obiakọ na-enwere nchekwube n'ebe obiakọ nọ na ọ ere ndị ụmụnne ya ewe were ijere ndị obodo wee bunye obiakọ ọ bụ ụdị ndị ahụ ka anyị chọrọ ọ bụghị ndị na-ekwu n'ọnụ na igbo igbo igbo igbo for business purposes nwanne ala igbo ga-achụ ọsọ ka o si wee chụọ ndị ọzọ ọnwego ndị ọ chụrụ already so e, struggle ala igbo continue na-achụkwa ndị mmadụ ọsọ o nechara nke ahụ agwụgo ala igbo ka na-achụ kịta ka ala igbo bidoro ebido ala igbo just bigin now maka mgbe mbụ ị nwere ike isi na ịnụ ya kịta na ahụ n'ọzara ka anyị nọ na-eti mkpu dozie n'ala igbo ka ọ kwụrụ ọtọ ọkwa nsọ ala igbo nsọ ala igbo ka a na-ekwu okwu ya na anyị nwa na onwe anyị wụ ndị nsọ ala igbo anyị nwa ndị bịara si na ọdịnala igbo bụ the best way ka esi ebi ndụ nụ karịsịa ndị ọzọ enwere ike ịghọtarọ enwere ike a na-ekwu ya otu a esi nwanna anyị egwuo na mmiri ukwu gwuo mmiri nta so enweghị ike ihe ị ga agwa anyị ọ bụghị out of ego ọ bụghị out of ọ bụghị this is way of life the truth eziokwu bụ ndụ nwanne kedu ihe ị ga-agwa anyị aga na Europe ka anyị nọ so ọ bụghị nọ ihe ụtọ ọ bụghị nọ about worldly things nwanne we have them anyị nwere ọkụ nwee mmiri nwee everything we need so ọ bụrụ na anyị na-agwa gị this thing that means anyị miniri ọ bụrụ na about ihe nke ụwa nwanne we have gotten them so ọ bụrụ about ihe nke ụwa no for your own good so na anyị na-ekere godi ekekere ụwa kene ndị ọkpụ na ndị egede kene ndị mbụ kene ikwu na ibe kenekwa anyị nwa bụ bụ ndị ndozi ọdịnala Igbo ndị kwere n'ihe otu ụmụ ibe ọwụ na nọ maka jizọs nwanne there is churches everywhere anyị agịga ejebe ụka ọwụ nọ maka jizọs anyị ejebe ụka so why do we ka ihe anyị na-enyere onwe anyị nsogbu ka ihe anyị na-enyere onwe anyị nsogbu ọ bụghị out of because ndị mma ga-ama ọ bụghị out of oji ọbụ ọcha no ọ bụghị out of Africa or Europe no ọ bụghị out of muslim or christian no ọ bụghị out of igbo or non igbo no the thing is that there is hidden secret in life enwere hidden enwere things achọghọ ka e, because nwanne ihe obiz ka nọ obiz ahịa ka akpọsara onye eghọgburu ka agbara everything onye aghọgburu ka agbara that is the game ị nọ n'ime nsi ịghọtahụ kama na the game adịgo over ya na-ekwuzi na-awụ all those people their game they go over ka a chịrịzie ha chịpụ ha ịghọtago ndị nga ha gwụrụ agwụ ka a bịara ịkpọrọ kpọpụ ọ bụ ihe anyị nọ so o nwere ndị ga-aghọta nwee ndị agaghị aghọta maka na ndị be anyị adịgo used to material self materialism nwanne ka ụdị ego Peter Obi na-enweghị ka ụdị ego atiku na enweghọ ka ụdị ego buhari na-enweghọ mkpọwa gị miliones na naijiria ịnọsin ji ego adenuga adenuga na yoruba land adenuga bara iri ha nwechara bankị nwanne do you know that ndị a nwere ike generate only 4000 electric megawatts these people nwere refinery na south africa na ecuador but their own father's land they have none. so ọ bụrụ about ego ego onye ọbụla nwere ike ịkpata nwe onye na-ejeghe praịmarị 1 na-akpata ego onye na-ejeghe praịmarị 1 praịmarị 1 na-akpata jeni go to idumota and see them go to mgbuka you see them go to nnewi pas you see them so ọ bụrụ about ego go and see them n'anya ka m gwa gị something the human body is a very grand human body ọwụ berie grand borie grand that's why nna gị ji wee nye gị so many so many all those things m kpọrọ god mburu na worship those things are gateway to navigate this berie grand ọkwa egwu na-atụ gị na berie grand ịga na berie egwu na-atụ gị do you know why now you are always afraid you see nwanne nweghị ike ịga na berie grand n'abalị that is why you as a human being based on fear because body is very grand that's why fear exists in body because is all very grand ha achọghị ịgwa gị that's why ha ji capitalize ya because always that is ebe si eri gị na nwanne ọnwụ na agwazie gị ka esi eri gị ka ka a ga-esi erizi gị ọzọ ha gwa gị na body bere grand bere grand ka ọ bụ ka ezi ka ha ga-esi eri gị den so ha chọrọ iri gị eri ha gwa gị the why you have fear ha gwa ha gị source of the fear they never tell you why human being always fear they never tell you that why ha ji wee create all this illusory god nna gị creatri all those things then nna gị never told you about fear nna gị gwara gị na destin we are gates gateways to navigate because every life you live you e move by element vibration and force how do ka ka ị ga-esi wee mee this very grand now navigate ye because dis inside you na mmụọ ha nọ n'ime gị ọwụ na ịmomify ya the body if you purify the body the mmụọ apụta kpọrọ gị simple abc abcd nwanne is as easy as if you purify that mmụọ inside you we wake up lead gị just take you because nwanne the ọka ịhụrụ refinery because di mawa ya enweghị ike ịrụ company ihe a na-agwa ụlọ ebe awụ all this company this concept create every company on this earth refinery company which body body this body is refinery is very grand because in ya ozu nwanne go there two weeks ikpuru ga-apụta there ka ihe mere the body where is the body ogomanu so otu ị nọ na mmadụ nwanne only when you purify the body the spirit because there is energy va energy moving everywhere ọkwa unu all over the world the spirit is moving ha sikwa unu na before everything there was net na spirit of god moving all over the place so once you purify the machine the spirit o juru eju na-akpagharị they will come and take you and lead you to direction ebe ị na-aga igwe unu mezie n'igwu unu enwe obodo bu very strong country ma ime ya n'ikwu ime ya ofu ịdị individually strong unu mee ya n'ikwu nwanne unu enwe obodo nwere obodo unu tinye biri jiri nwanne jiri Israel mee example ha gụrụ anyị aha ego with their money with their oh, ha gụrụ ego but today ebe a gụrụ ebe ebe ndị na-eti isi anyị oh, nke ụnụ nga na-eti mkpụsị ndị isi anyị ga-ewere anyị anyị mana mmadụ ji ego ya jee n'obodo ndị na-eti isi anyị were ego goro anyị chere ha at the end of the day ha anara ha dị anị were ngwa ọgụ chụpụ ha ebe ahụ ihe ahụ history go and check it unu ka na-ebe akwa nwa ọ bụrụ na idozie onwe gị ọfụma otu a m si ekwu bụrụ onye nsọala kpara akwụkwọ ntọala n'aka ajụọ gị isi gị we onye nsọala Igbo nwanne kwekwuru mmụọ ahụ niile na-atụrụ ụjọ the will become protector of you ihe ahụ ị na-atụrụ ụjọ will become the force because they are living entities nke nwa na onwe gị bụ ordinary dead body enwere ihe dị mma you are ordinary dead body all the force nọ n'ime gị bụ the body ọwụghị dị nwa the force nọ n'ime gị bụ the living body nke nwa na onwe gị bụ ozu nwụrụ anwụ mmadụ bụ ozu mmadụ kịba otu a mkpu na-adị mkpu ndị Igbo na-akpụ ụmụ eme ha na-akpọ mkpu na vileji mkpu kịba mkpu ahụ dị ụta ọhịa mmadụ ụdatịrị so all the spirit nọ inside you ya bụ ihe a na-ekwu okwu ya so because this body bụ the machine ọnyanwa na-eme agitate that is spirit ọnwụ na idozi ọfụ bido ụwa ya ahụ ọfụma because spirit ama ha evil ọma ha good all depend on the frequency because all swing swing swing swing swing swing ịghọtago as above so below left and right so ọ na-eme swinging ọ depend ihe the body na-eme agitate onye nwa na-eme the spirit ka o si art ka ọ ga-esi wee art ịghọtara so nwanne ọ dị is as simple as abcd but human being na like ịgbara ihe ọma ọsọ ihe ọ bụ ihe eji mara human being uh, don't listen to them ha bụ ndị asị they accept ya ndị human being the three kids always deceive themselves nna gwunu nke bụ eziokwu don't believe them ikpekpekpere ihe a na-ekwu once ọ bụ na the person anaghị na ọ na-agwa gị bụ na ọ mara ya because sometimes ihe mere ndị ndị pastọ na-eji akach people because of that god god god a na-etinye ebe a ọ bụrụ because of ihe dị mmadụ na-ekwu ọwụ because ọwụ na ihe dị mmadụ na-ekwu ngwa cheki nna ị ga-agwa mmadụ si ya na pastọ goro plan ọ sị gị na man of god enwe ekwesịghị ịdị pụọ can you imagine that's only god ahụ etiri that place the person ebu god ahụ agbawa anaghị isi so chefuo na these people a na-ekwu okwu ewu they are material man they are mortal man they are mortal man that's why ndị na-eso ha aghọta ọ bụrụ na ha ghọtara destin a na-agwa ụnụ nwanne mmadụ enweghị ike ịgwa gị si gị na somebody will come and take you ma ọ bụ na nwanne ọ bụrụ na ịgba ha tiketi iji eje Lagos ha ịga na bọs ndị achụtuo gị na ịgba ha tiketi bọs nwanne gaa na plen gaa na plen iji eji ba plen ruo ebe ahụ ajụọ gị your tiketi isi ji ka mara ihe a ga-eme so how can this Jesus come and take you based on what? ọ sịrị na ọ gara kpọrọ ndị otu ndị na-ebi ka ya ndị who people who live like him nwanne na-ebi ka ya mba ị naghị ebi ka ya and ị chere ka ọ bịa kpọrọ gị nwanne onye enweghị hope enweghị ihe ọ na-akwafu ya ka m na-agwa unu always ka uchichi because ị mụrụ nwanne m gị anya abalị bifo ị na-achịzi ka chi fuo efe ochie ajụ ifo ị na-anya na klọk ọ bụrụ wan na-akụ isi anụ na ihe nka ihe kwe <laughs> e nwere ike echi ime travel ị na-atụ ụjọ plen ị na-atụ ụjọ plen ị chọrọ ime bụ ị nọ nọ nọ ị na-anya na klọk na chi ekweghị efu efu chi ekweghị efu efu isi nna ahụ kekehe kee ụdị ihe bụ ihe nka ịghọtago gịnị uchichi a na-anụ gịnị uchichi a na-anụ gịnị ka gị na na-anụrụ nwanne ịchọrọ ka chi foo ịchọrọ ka chi foo ịchọrọ ka chi foo ka ime travel ịchọ ịsọ ruo mana again kwa ịba plen na-atụ gị ụjọ ịghọtago nwanne ijegidego ugwu mgbe ahụ anyị na eji ugwu na vileji ọnwụ na ị na eji ugwu mgbe anyị jere ugwu anyị na-eje ugwu echu mmiri etu nkụ ọnwụ na ike adịghị gị ijee ugwu buru buru nkụ maọbụ buru nri egwu n'isi maọbụ chuo mmiri ike adịghị gị nwanne ịnọdụ n'elu ugwu aha n'anya naanị ugwu aha ebe ahụ nọ n'anya na mgbago mgbago iwe ebe ugwu aha dị nwere ike ibi na ibutugodi mmiri ahụ ebutu naba nwere ike ịgagharịchanwu dị ugwu adị ị nwere ike iruo na ya dị agwọ gị ezigbo ịba ma ọ bụ na bụghị dị mmiri bata ị na-enye ugwu ahụ anya ọ na-adịghị ka ọ nọ n'elu igwe bikos ike adịghị gị ji ebuda ọrụzie nwa enwe nne ọrụzie onye akpọtara akpọta na nwa na-eku nwa nwa na-eku nwa zigwazie m ihe ọ ga-eme ebe ọ bụ na ngụwa na onwe gị bụ nna gị ọ nne gị dụnyere gị datin imajin ma ọ bụrụ nwa na-eku nwa jere datin the same way ka ndị iberibe ti wee na-enweta ụwa so difficult ụwa dị onye ọbụla bụ onye iberibe nwanne ụwa ya dịrị ya difficult because ụwa iberibe wụ iberibe ihe abapụtara na ji ihe abapụtara na ji iberibe afụrụfụ ihe abapụtara na ji onye nzuzu ịghọtara it's as simple as ABT because things ga-adịrị ya difficult because onye amaghị ebe ọ na-eje ọ gaghị ebe ọ na-eje it's as simple as ABCD life nwere mission life nwere mission because n'anya n'eluigwe n'anya n'eluigwe you will see the stars anwụ si isi nke ụtụ na-akụ na-epụta ka ọ bịa tekie chia take charge of the day chijie ọnwa na kpakpando apụta bịa tekie charge of the night the wind blow to keep every living thing alive water flows to keep every living thing alive trees grows animal grows how can human beings wee chee na life enwero principle i don't understand aghọtagha m the thing how can everything have principle human being believe that they can do whatever they like and get away with it aghọtaghọ m I, me i don't understand mụnwa na onwe m i don't understand so that is why ị eje christ embassy ị eje grace of god ị na-eje judaism ị na-eje mosque mosque nwa nwanne what is the fundamental of this philosophy and religion kedu ọ ka ị were navigate this underworld because the first principle of religion is unification between you and the verse did you unite with the verse ị na-akpọ god because them them personifies as god okay ka ya god unification of between man and god going practically every day to that place enwere relationship between you and god or based on this ihe a gwara gị agwa ị na-eme practically na-abụghị ịna self because a na-ekwu about your soul ebe they are talking about your soul just let us ka anyị kwue maka gị nwa a na-ekwu about your soul nwanne kedu every sunday eyiri akwa gba perfume buru moto paakị ya iru ebe a fada kọsịa tu onye ụlọ oriri nakọrọ ụlọ obere ego unu ji pastọ kọsịa tu onye ụlọ oriri nara ụlọ ego unu ji ụlọ anaba kedu ka these things wee mee guide ya your spirit because ichekwa na the spirit dị iche from you you have to have this knowledge you must have them this spiritual knowledge ị kesịrị inwe ya ọ fada fada ka o kwesịrị dị n'aka ya because fada or pastor have no right to control your spirit the spirit ekwesịghị ịnọ ndị a wụ guiding principle they are guidance because they have gone deeper and know more than you maybe so their issue should be all those your own spiritual self how you you nginwa bụ onye ga guide the thing mee ka ị ga-esi agaid ya mee ka ị ga-esi agaid ya ngịnwa how can these people take your life into their hand mgbe ọ na o ji wee sọzie gị kpọọ nna kpọọ kpọọ onye isi onye isi ụlọ ụka ke na-akpọ ya daadị ka ọ si akpọ daadị ọ si akpọ fada anụnwa dị 25 years ihu agadi nwoke dị 50 years ọ pastọ dị 20 years ihu agadi nwoke dị 50 years ọ na-akpọ ya ọ na-akpọ ya daadị daadị pastọ dị 30 years ọ na-akpọ ya daadị daadị gịnị eh? man ị na-akpọ daadị ma how this man become this pastor nna nwanne ihe esiri ike na Africa do you know that ịma na ihe esiri ike na place okay ebe ọ bụ na ịma na condition dị difficult here so ị nweghị ike n'isi uche gị iche nna nwanne onye ọ bụla condition mere pastor don listen to that person 99.9 percent of African pastor who condition ọ na some bụ Muslim before ha change from Muslim back Christian bụrụ pastor 99.9 enweghị ike ịgwa eziokwu because why ha bịara for ịchụrụ aka ha it's as simple as abitiri so magic you can learn them onye pastọ ọbụla na-eme magic is fake it's as simple as abitiri onye pastọ ọbụla na-eme magic is fake because magic has nothing to do with you all for treasure ka ọgwa gị na ya na-arụ ọrụ you want to prove to the world na ọ dị active active of what kedu ihe ndị mmadụ na-adara o nwere ihe mmadụ ịda n'ụlọ ụka nwere ime to do with guiding your principle telling you how this nsọ ala si wee dị because nsọ na nsogbu ofu ọkwụnụ gba na nsọ na nsogbu ofu the stars you see on the sky they are the guiding rules they, are, they call shooting star all the shooting stars ka na-afụ n'elu datin they are guiding principle so all these things ọ gbara kasa ọ gbara ọ gbara gị ife ọ gbara gị n'anya like this pia everything is nothing is hidden the only thing that those people who are ndị adịghị pure the uh, things are hidden for them ndị aka ha akwụghị ọtọ things are hidden for them because they are not pure ha adịrọ mma ha adịrọ mma so facebook is rubbish enwere ihe a na-eme dị sọsọ nletin nwere ike ịbara gị uru na facebook bụ na iji wee na-agbasa ozi ọma in your own benefit and the benefit of your people all no rubbish facebook ka tv because ndị mepere facebook emepeghie for your own benefit do you think that na ị ga-abịa na facebook na-eme ihe ị na-eme check union ihe a business empire and ha mana bin anyị nwa otu africa si ebe omume ha mana facebook will destroy us more than the facebook will help us they know it. ndị rụrụ facebook ma ya they know very very well that uh, us not being not intelligent enough ha ma na facebook will do us more harm than good harm they know because ha ma na anyị bụ ndị nkịtị so ha ma na mgbe ọbụla anyị fụrụ something because we are so materialistic that we cannot even take mgbe ọbụla anyị fụrụ something social media like this we will take it so far you got to go. so ha ma ah, they know very well that's why ha ji wee mee ya ọ dị easy that onye ọbụla can use so that because ha mara a na-achọ way to because nwanne okifuru otu nọ na every resources nọ n'ụwa bụ na afrika ka e nwere highest of any resources mgbagogodị m kedu wee onye abụghị onye afrika nwere ike isi wee weta the resources from africa ọ bụrụ na isi dị anyị mma ha agaghị eweta nwunye it's as simple ọnwụ na isi dị anyị mma there is no how mmadụ nwere ike isi from Europe bịa Afrịka were ihe dị n'Afrịka na ọ dịghị possible o nweghị ike ime so ha ga-enwe something ga distract anyị so that ka ha nwee ike iwere mudatin this is a pure game that is a pure game and the game is maturing ịghọtara that's why ihe anyị ji wee na-agwa ụnụ ihe anyị na-agwa ụnụ bụ na nwanne Asị gị kụziere mmadụ ka esi egbu azụ enyere ya azụ kụziere onye aha ka esi egbu azụ enyere ya azụ so ihe anyị na-akụziri gị bụ how to arm yourself mentally ịghọtago ịbụ na arm yourself mentally then ị nweghịzi nsogbu na the spirit will come and carry you they will guide you because they are all the presently the spirit is present waiting for their people to guide them ọ na-guide ha they is guiding them individually and the only ọkụwụrụ ọwụ na ọwụhụ ndị nsọ ala ọwụ na ọwụhụ nsọ ala igbo can never have a country igbo enweghị inwe country si na m gwara gị ọwụ na ọwụhụ nsọ ala igbo enweghị ike inwe a place ka ọhụm because igbo na onwe ya based na this following this morning star the guiding rules of this planet ọwụ nyanwa bụ the concept that guide that identity Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine ma ọ bụ n'ekeresimesi, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ. Ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma na ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com nwanne there is law amadi amadi the law principle there is a principle guy because one ị naghị afụ na mita ị naghị anwụ ọkụ na ya adịghị ịfụ na enwere mita ebe ịhụ na mita ị nwere mita ịgba ịchekwa kwụnye ayọn n'ọkụ kwụnye microwave n'ọkụ ọdọ nnukwu ọkụ o wetara gị bil don't you see it ịnwe ha moto ịpịa ịpịa trọtụl spidomita eme nkriz ị naghị afụ ya ijighị klọkụ n'aka eh, na ọ na-aga aga ịhụ na klọkụ na-aga aga ihu ka ọ nakọta ochi ọ nakọta chighaba azụ gụọ ahụ wochi ọkụkọ ọkụkọ gị chida ha ana owere isi eti na nke fichie naba ụra ewu naba ọkụkọ naba that means they follow these rules and regulations only human being ga-abịa gwa m na article article article says article one says otu esi wee gwa ha na pdp is zoning eh, eh, president everybody believe na what dey ihe dị wrong wit ndị isi ojii biko ọ bikos na mmadụ kwuru or they can say it because na ha nwere power to uh, uh, hold you by force but believing it is another stupid ibelieve ya ha nwere ike ikwu ya but ibelieve ya ebelieve lu stupid because o make sense onye amerịka na ọdịna amerịka na-agwa mmadụ ihe ọ ga-eme na ghana nwanne a nwere ike ikwu ya bikos na ha nwere amị but believing it is stupid olukru stupid onweghị isi so nwanne onye ọ ọbụla gwara gị na e nwere sọmmanụ ga-esi sọnwụ ya bịa kpọrọ gị ha nwere ike ikwu ya but ngwa belivr ya ọsandro mana ịchọrọ ije Lagos jegoro ihe so ifili na bọọsụ ga-esi Lagos bịa bụrụ gị n'Ọnịcha ka ngụwa ga-eji okwu gị jebe Lagos ana ifurugo onye nọ n'Idumọta chọrọ mmadụ jebe Ọjọta eh? njinwa bụ onye na-eje ihe you are the person you are the man ọ bụ ngụwa bụ the man so ọ bụ ngụwa kwesịrị ịchọ direction gụwa ga-achọ the compass iji eje plen na-ebini ebini na anị lọọ na-eho ụdị ya n'elu ifu plen miss one single law plen esi n'elu daa plen miss a single law si n'elu daa ịpakịa ụgbọ mmiri gị na mmiri wute atụtụ uche na aha naanị ipetara ụtụ ị gaghị ụgbọ mmiri ahụ nwere ike orugo oruo the same country ruo the next country the next day so the same principle guides everything. so ihe anyị ji ekwu ihe a bụ na at the end of the day ebe anyị na-ala ndewo na nsọala igbo nsọala igbo ahụkwa ha onye pụọ na-eme ihe sịrị asị nsọala asị ya nsọala asịghị ya asịkwa ọbụkwa ihe anyị gwara gị na nsọala igbo is based on ihe ndozi ọdịnala na-agwa gị ihe ndozi ọdịnala na-agwa gị ọkwa ha ịpụọ isi na nsọala asị gị nsọala asịghị gị otu a ndị mmadụ ji akọ ọdịnala asị ha ọdịnala asị ha ọ bụkwa ihe anyị na-ekwu ihe anyị na-ekwu bụ na ndozi ọdịnala na-ekwu maka nsọ ala igbo nke nna nna anyị ha aha mere nke mbụ aha na anyị nwa ji ya ebe a n'ọnya ka a na-ekwu okwu ya ọ n'ime nsọ ala aha ka anyị si wee kwuo ihe e kwuru uchichi na-ete aka ọ na-ete aka ma ọ bụ na ị mụrụ anya ọ bụ ụka buru ilu onye ike gwụrụ ụzọ na-etere ya aka na onye ọbụla na-emegheri emegheri ụwa na-esiri ya ike maka na onye ma ebe ọ na-eje nwere ụzọ ebe ọ na-eje ọ na-eru ebe ọ na-eje ọsịsọ ndị agha bụkwanụ ndị kwerenụ si na ha na-achọ ụzọ ebe ha na-eje ha bịawa na ndozi ọdịnala a ga-enye ha nsọ ala ibi ndụ nsọ ala nke ndozi ọdịnala wetara site na igbo heritage inheritance nne nna anyị ha nyere anyị n'aka maka na ọ bụghị prezidenti of a country ofu ka ọ dị ọ dịghị abụọ ka ihe ji wee mee prezidenti because na ha mere political debate ọgwa nke ndị naijiria ka m na-ekwu ma nke a na-emeri igi ebe ahụ nọmali otu o kwesịrị ịdị na ọwụ na onye mee the best si na o mere best ndị mmadụ atụọ vootu o winie so n'ala mmụọ ọwụ na abịa n'obodo nesie anya fụ na o nwere onye nọ n'obodo a obi siri ike n'ihe gbasara obodo a ihe a ga-eme ha jekwuru the pesin. were akwụkwọ desere ya na pilo otete ọkwa ha akwụkwọ nke edere ihe na-ekwu ya bụ n'ime mmụọ ọkwa ha n'ime bedị otete ọ ga-afụ dị leta ọ gụsịa ya ọnya maka ọ dịziara iche ozu onye ka a gwara unu na nua na god furu nua asị onye dị asọ olostins bụ alegori enweghị onye a na-akpọ nua ịghọtago onye pọdị ka mbe nua ngụwa nwere ike iwu nua as long as na ị na-eme ihe dị ka ihe aha nua ọ jizọs ọ mmeri all those things enweghị onye ha ihe ahụ just metaphor because nwanne ka ọ dị ụnyaahụ ka ọ dị echi ka ọ dị taa ụwa anaghị agwụ agwụ as it was in the beginning is now ever shall be world without end so all those metaphor next 100 million years ọ ka ya dịkwa vibrant it will still be vibrant ịghọtago so onye ọbụla bụ onye igbo na-amaghị ihe bụ nsọala nsọala ịma nkwuo ihe bikos ịma na ndị be anyị nwanne ịma na mgbe ahụ anyị na-aga skuulu ịga na skuulu ndị ahụ ịfụrụ m akwụkwọ ha anaghị ekwu okwu na klaasị ọwụ ndị itibọrịbọ na always na-enye mkpọtụ na klaasị ọwụ ndị itibọrịbọ na-enye mkpọtụ na klaasị ndị ma akwụkwọ mgbe ọbụla ịfụrụ ha na-agụ akwụkwọ mgbe ọbụla ịfụrụ ya ọ na-agụ akwụkwọ o ruzie exam ruo ọ desia pas ya iti iti gaa na ebe ọ na-ata bik tagide bik tagide bik ọtacha bik onye ọbụla pas onye pas ya akwụkwọ ya ọ bụta ọsị na ticha kpọrọ ya asị na ticha ha etirie na ọ ma na ticha ha etirie mana mgbe ibie na-agụ akwụkwọ ọ sị ya ya agụ kịta na a na-agwa ndị be anyị sị ha ọ bụghị maka onye ọbụla ị gara na nke ga anyị ịga ju ya ya netere ọ sịghị gị weta ego onye ahụ bụ onye asị quote me right onye ọbụla ma fada ma pastọ ma ma ọsị ya wụ dibia ma ọsị ya wee ọgịga na nke ya ọsị gị weta ego onye asị ezigbote onye asị ka ọ bụ bikos e, ego gịnị nwa na nwanne pepa we make human being we make paper to exchange of value so kedu kedu kwere ihe ego nwere ime with distance ị n'ụlọ ụka fada asị gị weta ego pastọ asị gị weta ego dibia asị gị weta ego mmadụ na ego a na-ana eji eme gịnị but common sense is not common mana nke nwere na onwe gị asị gị weta ego so ị naghị ajụzi onwe gị so ọ dị ka mmadụ ịga dịzi n'ụlọ ọgwụ na onye ahụ na-adịghị eburu ya bịa dọkịta sị bifo eburu onye abata ebe a ị ga-enye anyị 20,000 or 40,000 ka e wee gbaa admin this man na-achọ ịnwụ anwụ esinye gị t20 ka e wee gbaa kaadị nna nwanne kedu ihe dị iche na onye a na the same man ahụ ị na-akpọ dibia ma ọ pastọ ma ọ bụ ma fada ị gara na nke esi na ị na-enwe problem bụ spiritual problem ọ psychological ngụ ama ihe na-akpọ ya don't know the man asị gị weta ọkụkọ weta ewu nye 80,000 ọmami nwoke 80,000 ọmami 80,000 ọmami nwoke 100,000 ọmami jikwa ego ọ weta ego kedu ebe ị ga-esi eweta dị ego ị ga-achị na nke fada si ya na nke a na-eme nke a na-eme fada si a ga-abịa kpere gị ekpere ọ sị gị weta 70,000 na nwanne ekpere a na-eji 70,000 na ekpe ka ihe gịnị gwa ya a ga-eji eji 70,000 ọ na-egote okwu egote kedu ihe ọ ga-eji na eme ijee na nke pastọ isi ya na nke a na-eme nke a na-eme ọsị a ga-eso osidi a ga-eso osidi sidi a na-eso o nwere ihe ị ga-eje ị ga-eme igote onye asa osi ịdị idia nye ya gịnị ka ị na-enye ya esi idia ị gaa na nke dibịa isi ya na nke a na-eme nke a na-eme ọsị a ga-egbu ọkụ a ga-ele ochi a ga-ele oyi ụwa ga-eme nsogbu adị akpụcha ihe niile akpụwa afọ ego ekwusie ihe a niile akpụwa afọ ego e odoge anya na everything ends in money nna nwanne so ihe a abụghị ọdịnala Igbo biko ọhụhụ omenala igbo ọhụhụ ntọala igbo ama nwanne ihe ahụ ịkpọsara ahịa na-edumọta onye a kpọsara ahịa na-edumọta onye ochimiri fọrọ okwu ya ka ọ na-eri ịghọtago ọ dịghị mma a na awa society ọ dịghị mma nwanne ọwụ na ịmaghị ihe ị na ị ga-eme jee na ime jee gbaba ọsọ ahịa n'ime ahịa jee gbaba ọsọ ahịa n'ime ahịa because ọwụ na mmadụ bịara na nke gị isi ya ka ikpere ya ekpere mgbe ifiri e nwanne ọwụ dibịa sef kpebe ka mma na ikpere onye ahụ ekpere ịna ya n'ịmọdụ kpere ya ekpere si ya kwụba aka ya ọtọ si ya mebe ezigbo ihe ke ihe na-anara ya egburi ya ọkụ which imo na disturbance you know it eh? ndị oke mmadụ na-eje izi ozi ọma na iro ọ na-eje izi ozi ọma na iro o ruo ebe ọ na-ezi ozi ọma ozisie ozi ọma enye ya 100 naira ọnara. kedu ozi ọma ị na-ezi na bọọsụ a na-enye gị 100 naira ịdara kedu ihe 100 naira e nyere gị na nwere ime wuji ozi ọma ị na-ezi that means onye a na-ayọ ego in the name of god ije bega but ọ adịrị ya god n'ime the same thing ndị a na-eme ndị ahụ fraud ha na-egwu wayo in the name of god because god wụ ofu weda ma ịkpọrọ ya in christianity o weda ma ịkpọrọ ya in judaism o weda ma ịkpọrọ ya in omenala o weda ma ịkpọrọ ya na dibia o once is ọkwa chiwu god chiwu god na ihe na ọchukwu abịa ama o ọchukwu abịa emo o nke enu ọ nke ala ha niile wụ god mekpọrọ ya na oji mekpọrọ ya na ọcha so ọ bụrụ na ị na-eji afa god ezu ochi egwu awayo anara ndị mmadụ ego maka nna nwanne ndị dibia na-agbazikwa jipu nyochaa kọmputa laptọpụ rụchaa mbongalo rụchaa manshọn dibia. na dibịa diabia the master of the forthcoming the master of the forthcoming those who descended they have descended mentally the priest ndị a bụ ndị kwesịrị ị na-eme inwe nsogbu ịbịa they will tell you everything gwa gị ihe ị ga-eme gwa gị naba ịnaba fi na-anadụ na ya adịghị ihe ị na-ahụ gwara gị a na-emezu ihe niile a gwara ga na-emezu the purified ones ndị a nwere ike ha na-aga ha agaghị edina nwunye ha for six months nkịta nkịta ndị dibia na nwechara asa ebe dị ha nwechara asa karịrị ha nwe some of them dịcha ụmụ nwaanyị ịtọ na ịnọ nwechasịa n'ilo na ezibere niile na-agba n'ilo dibia in the ancient days ya na nwunye ya na aha edina the same bed ha na-agha ala na ofu bed because all purest the priest mean the purest the master of the forthcoming ndị anaghị atụ asị onye dibia tụọ asị ọnwụrụ onye dibia tụọ asị ọnwụrụ ọhịa ka ihe fụrụta ịmakwa na onye dibia mgbe ndị gboo iruo na nke onye dibịa bịa si ya na ị bịara ka ọ meere gị ọgwụ iji egbu mmadụ ọkpọ ọkụ ekwe ọkụ ekwe na akpọ na vileji onye vileji abịa o jide gị ebe ahụ ọkụ ekwe ị ga-ekwuriri onye ahụ ị chọrọ inye ọgwụ ahụ ị ga-ekwuriri mọ send person ọnwụ na na-eme otu a kedu ka mmadụ egwu ga-esi ekwere mmadụ gaa na nke dibịa jesi anya ya ọgwụ ọ na dibịa mmadụ bịa na nke dibịa si ya mere ya ọgwụ gbuo mmadụ dibịa kụwa ekwe enwezighị onye ọbụla ụjọ ga-ekwe gaa na nke dibịa kwuo maka ọ nwere ọmaha na dibịa ọ ga-akụ ekwe ọmahọ so ụjọ agaghị ekwe ga dị mana nke a o ruo di e. maka na ọgwụ eji egbu mmadụ juru eju nke ọgwụ oh, paracetamol ahụ ị na-aṅụ eme ya overdose ogbuo mmadụ ka esi egbu mmadụ ka nkụ onye ọbụla mmanya gbanye so agaghị enwesị na ọkọ nwa ya na-azụ ọma ha mgbe o ji ọrụ ụtụrụ acha ọ bụ dị human being because all those ihe niile eji arụ plane ma eji arụ moto ma eji arụ fonu they are dangerous forces ha dị dangerous all dangerous forces all wave ọ dị possible na ndị a nwere ike maka esi eme ihe ọjọọ is possible but problem ha nwere bụ na ha dị above the human consciousness they are below so ọnwụ na ị were egbe nye onye polisi ị naghị akwụ ya ụgwọ ọnwa o were egbe ha jee oshi ịghọtago onye polisi inye ya egbe ị naghị akwụ ya ụgwọ ọnwa o were egbe ha jee oshi ọ dị sentin nemedisibụl how can you ka ị ga-esi ewere information dị dangerous as that nye onye nkịtị na-enwe ihe ọ na-arụ onye nkịtị total ewere information nye nwanne owere egbuo ụmụnne owere egbuo ụmụnne so all these things bụ ihe na-eme ọ na-eme n'eziokwu that is what is happening mana the only way ị ga-esi wee gafee the level bụ na onye enweghị ihe obu enweghị ihe ọ na-akwafu onye enweghị ihe obu enweghị ihe ọ na-akwafu because all those things are based on lower vibration ihe ọjọọ niile dị na lower ihe ọjọọ ọbụla na lower vibration all from a to z ọ nọ na lower vibration so if you vibrate high ọ gaghị enweta nwere it's as simple as abcd so ọ na ndị igbo chi ịba uru sọsọ nsọ ala nke ndị ndozi ọdịnala nsọ ala iwuru na iwu onye ndozi ọdịnala ewughị onye nsọ ala anyị agakwa ha trọs ugoro we can never trust you because you are not straightforward ịbụ onye hiki hiki ị bụrụ onye ndozi ọdịnala ị onye nsọ ala nwanne anyị agaghị atụrụ ọsọ gị because trust you must end the trust trust a na-end ya end you must end the trust before human being can trust a na-end ya end ị gaghị apụta na ọsara trust that's why m ji agwa ndị mmadụ about Facebook a na-akọ ka onye agha na-akọ ihe a na how can you trust the person ime onye ọ gịnị omekọ na ihe ọ na-ekwu ọ bụ about ikwu about igbo igbo igbo nna nwanne tell the person to cosmolize that ihe ọ na-ekwu ihe ahụ o kwuru ọ sị gị na igbo na igbo na-eme nka isi nsogbu adịghị can you generalize the thing into all the whole world ka ọ world eh, consciousness si ya nwanne because anyanwụ ụwa ka ọ dị anyanwụ is only one see ya this ị na-ekwu now can you combine it give me the example in Islam give me the example in Jewish give me the example in Gnostics give me the example in in in Zoroastrians give me example because ama m na these things look alike just nye m example of these things ị na-ekwu ka mara na eziokwu ọnwụ na ha gị the examples in these things mana onye ha na-atụ asị ọ ihe ọ na is as simple as abcd man, because all the whole ancient religion is about moon sun and star all about cosmic and the earth is about above and below simple as abcd it's as simple as abcd so all those concepts they create chere how because otu a na gwara ụna mmadụ bụ ozu how did this dead body pass this underworld because ị gara n'anyanwụ anya na-enye onyanwụ abịa daana asị gị na anyanwụ adaana ka ihe ọdịda gịnị bụ ọdịda ụmụ ibe gịnị bụ ọdịda na anyanwụ adaana gịnị bụ ọdịda anyanwụ awaana gịnị bụ ọwaana mmadụ awaana ọwaana anyanwụ awaana ọwapụtara gịnị bụkwa na ọdịda ihe dara ada ọkwa ihe dara ada mmadụ adara na ọ dara na skuulu ka ọ felgo na folin na ọ fọlụ go na kwa ya bụ na ọ dago ọ nakpuo n'ime a na-efeghọzi anya so now the same body ga ha wụrụ et ya anya anyị na-afụ bụ body gị so anyanwụ anyị na-afụ abago n'ime gị ọ nwụọ na eburigo e e ya you have been buried so eniri mmụọ aha n'ime otu ahụ gị n'ime aha e ka eniri so ọwụ na onye ka eji wee kpọọ ya nsọ ala ala to that is to keep holy the land so the body represent the land so keep the body holy so that the mmụọ ahụ will lead you to the after ka ha na-akpọ ya from the underworld the body represent the earth that's why Jesus, we why sị na Jesus nwụrụ benite n'ọnwụ after three days so ọ gburu dị arụ the dead body ọ gburu ya agbụ otu agwọ si ewu were All mummification mummify the body ọ jụgoro ihe nke ụwa this is the ihe ọ na-ekwu onwere ihe ọzọ akwuru de o gburu the physical body the spirit still living ke ihe ọzọ ha na-ekwu e, gịnị bụ kristian ndị na kristian ha amaghị ya bụ christ like to follow christ to live like christ to kill the body ọkwa ihe ha na-ekwu ọmụ kwuru to kill the body means to be holy ịjụ ihe nke ụwa ọkwa ihe ha na-ekwu so gịnị wụzi nsọ ala because now ala which is represent the earth because ọwụ ngụnwa na participate ọwụ ngụnwa na participate na the ala without you there is nothing like that so all because of ngonwa ka eji wee nwee nsọ ala because without you ala ga-adịrị onwe ya enweghị onye ga-eme ya ihe ọjọọ onwe ga-eme ya ihe ọma ọnwụ ngonwa bụ the problem the cause of the evil in ala yes is as simple as abcd so nwanne nsọ ala anyị na-ekwu okwu ya ige ntị ị ga-afụ na anyị na-etinyesi ya na facebook vasis by vasis ihe a bụ ihe e ga-eji azụ ụmụazị anyị eruo na skuulu asị nwata akwụkwọ wepụtara anyị ibi ndụ ụkwụrụ ma ihe bụ ibi ndụ to live life of nsọ ala that is living a life of an igbo man living a life of an igbo man living a life of an igbo man nsọ ala ọ ihe onye igbo na-ebi onye igbo na-ebi nsọ ala ọ ihe onye igbo na-ebi so nwatakịrị anyị na skool should know that na onye ọbụla ike gwụrụ na ụzọ na-ete ya aka na onye ọbụla na-anaghị eme ezigbo omume dịka onye nsọala ala n'ụwa ga-aghọ ya ahịa na ka uchichi siete ete onye mmụọ aka ka ụwa ga-esi afịa nyanwa ahụ nwatakịrị ị ga-esi otu a na-agba ya na-agụrụ ya verses by verses any day ọ bụla anyị gara di ewu give a gospel of verse na this ibi ndụ nsọ ala because ibi ndụ nsọ ala must be prioritized to any child every child na-ala Igbo every child nọ n'ala Igbo kwesịrị ịma na this is how ndị Igbo live because ịma na ka ndị Igbo sizi ebi ndụ pụrụ apụ that's why ụmụazị anyị ji wee gọzie ahịa ịma na ọ dị unu izi n'anya nwanne once the culture is destroyed the that people anakwa now. that is God enwere ike ọ dịghị ka ihe mma na onwe m ọ dị m ka ihe ọ wee shameful thing na na during our own time ka ihe niile nna nna anyị ha tara ahụfụ for millions of years we be disappeared ọ wee shame anyị agaghị enwe peace we can never have peace because anyị mụkwara nwa our children we have offsprings so ọ na anyị nwere offsprings our way we as a pipo vanish under the earth nwanne there will be no peace ọsọ gị nọdụ anị mmụọ ị gaghị enwe rest of mind because mind is deathless because the wind will, will agitate and animate reanimate this, <laughs> your spirit yes because ịnwụọ evaporate eh? the wind ịma na this wind now this wind ukwu ukwu na this wind this matter ọ na-emove on the space with the etel a na-akpọchu ọ na-emove there and these things na-emove get na agitate na-emekwa reanimate the mind that mind ahụ he used here ọ na-emekwa reanimate even though nọ nọ na physical body ọ nọkwa na universe because nothing is outside the universe onwe di outside the universe nothing everything is within so uche niile anyị na-eche eche nothing is outside your body is just like universe the same thing otu ala ahụ dị ka ahụ gị dị otu ahụ isi gị dị ka ka ka elu dị onye ka eji wekpọ ya isi is perception is perception onye ka eji kpọọ ya isi so nwanne as above so below ahụ gị gosiri look at the e, ihe a bụ elu ihe a bụ ala look at the olu here olu ịghọtago all the junction ebe that's why rie nri ọ compress ya ebe a change the form iricha na ịgbụ agbụọ na ka ọ dị na ịgafụ na compress na compress so all these things life itself na ka ndị mmadụ si wee dị anya how can this thing have five, five fingers if there is no law ọnwụ na-enweghị iwu na ama adịghị ka ihe wụ the five fingers na-eme ka ihe wụ two eyes na-eme ka ihe 32 teeth na-eme Eh? ka ihe dis bs na-eme ka ihe dis nose ribụọ na-eme ka ihe ntị na-abụ na-eme all these things are laws of nature isi na-enye ha gị isi na-agwa ha gị eme isi agwagbuo gị egbuo ha gị, ata ha gị everything is here ị hapụ ya na-akọtuo nwanne ọwụ na-eme ha nsọ ala your own cup of tea we don't know you anyị amaghị onye ị bụ ihe ọ sọkwara gị na-ekwu na akọrọ onwe gị you on you are on your own ọ bụ nsọ ka anyị ma anyị nwa bụ ndị ndozi ọdịnala onweghị onye anyị na-afọ ọtụkwa but anyị amaghị onye bụ simple as abcd and ọnwụ na anyị amaghị onye bụ ndị mmụọ ala igbo amaghị onye bụ chukwu chef amakwụghị onye bụ because chukwu ma ndị nke gị god know his own people because ọ nọ n'ime gị ọnwụ na ịrụrụ ụlọ ụlọ gị ruo unyu <laughs> nwanne god will leave that pụzi ebe ha pụọ chukwu rụchaa ụlọ ụlọ ọmarịcha how beautiful the god look at how beautiful the house of god is negodi ka ọ dị rụchaa ụlọ mara mma isi ọwụ nonsense kara gị mma ọ ga-eme abandon the house hapụziere gị esi gị biri gị na ekwentị wee gbakọta mgba iji agwụ dịkọs chukwu na ekwentị wee ofu bikọs ọ pụọ nke ọma ya ha pụọ hapụghị nke ọjọọ ya nke ọjọọ gwụọ gị ezigbo ịba and ọ ga-agwagide gị bụ ntiri, you come back to the normal senses ọ ga-agwagide gị ịba ị come back to because of swing high swing low swing high swing low swing high swing low swing high swing low ọ na-efu anya anya ya nke ọzọ a na-elekwe gị o nwere ike anya nke a bụ anya nke o ji apịa ụtarị ọ na-agwọ gị ịba na-apịa gị dị ụtarị ọwụhụ mmadụ ya agwa gị sị gị nna nwanne nna gị pịakọnwe mgbe mpa gị abịakọta gị ebido gbapụ ọzọ o <laughs> mebeghị gị mpụrụ pịa gị pịa pịa pịa ibiri ozugbo pụpụ ọsọ <laughs> ya ezi na ọ pịa gị pịa gị pịa gị gbapụ ọsọ ọhụ mmadụ ya agwa gị gbakwurukwe gbaa baakị jere ebe a na-emeziwe omume isi na ajọ ihe kara gị mma mba na ọgwụgwụta ka esi eme nwanne so ọwụ nsọ ala ka a na-eme anyị nwa na onwe anyị anyị abago na nsọala ala ebe anyị nọ andị ya ka anyị ga na-eme anyị nwere na Nnewi Igbo heriteji senta a na-ebido nọziri skuulu ebe ahụ ndị ọbụla nọ na na-ewi Nnewi Oraifite ha kpọrọ nwa ha jebe na Igbo Heritage Center ebe a na-eme nta akara anyị na-akụziri ụmụazị Igbo ka esi ebi ndụ nsọ ala site na akwụkwọ nke a na-akpọ ibi ndụ nsọ ala ka anyị kụziere ụmụazị anyị ka esi ebi ezigbo ndụ ọkwa na awa responsibility to tell them ọwụ na ya gwara ha kee ka ha ga-esi ama ọwụ nke ndị na-ete isi ala gwara ha ka ha ga-eme ndị na-ete isi ala ọfụrụ taịm ha ọ na-amakara ha nwanne lekwe na anya ọwụ na ụlọ agbado ha anya kọlchọ nyanwa na cultivate the mind of every child ihe ndezi ọdịnala na-ekwukwe n'okwu ya a way of life bikos nwere ike ndị anọ na fesbuk na-akọtu akọ ịnọkọtabeghị chee echiche si ihe a ndị a na-akọ kedu ihe ọ bụ kedu ka eji ya eme kedu ihe a na-eme what is ogo ihe a na-eme a ga-asụ igbo a ga-ede and so what ị ga-asụ igbo sụcha igbo gị na-eme anyị na-asụ awụsa nke anyị na-asụ bụ hausa agba egbe debe cheche dị and so what a na-ekwu okwu ewu a concept eji azụ ụmụazị eji azụ ụmụazị ịma ndị be anyị na like ihe individual nwanne anyị anọghọ n'ihe individual ebe ihe anyị na ndozi ọdịnala Igbo and ndozi ọdịnala Igbo abịagokwenụ bụ na ọbịago and ọ ga-anọ ebe a forever and ever because onye ọbụla si na ndozi ọdịnala pụọ ụmụ ya ata ahụfụ ịhụ na anyị si wee pụọ hapụ nna nna anyị pụọ ọ afọ anyị na-ata ịghọtago so ọ ka mma na ị na-ahapụkwa egbu ụmụ gị si ha nwanne jidekwe jidekwe ya aka ka ọ dụrụ na mma ụmụ ibe